na ụnụ nnọọ na mgbede tata anyị ga-enebanye anya n'ihe ndị ọfụ na-eme n'ala Igbo ọkachasị oku ndị gọvanọ nọ na ụzọ ọwụwa anyanwụ kpọrọ onwe ha zakwara onwe ha wee pụta chara anyị eze ịgwa anyị na ha fụrụ ebube agụ ya ka anyị si ka anyị tinye ọnụ tata ịma ma ọ bụ agwọ ka ọ bụ eke ka ha maka na agwọ otu onye fọrọ na-aghọ eke mana aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ ụkọchukwu Austin Ọkaigbo Igbo na-asalachi ya ụlọ mma maazị Ejikeme Ọbasi ndị anyị na-amụla n'ịga n'iru anyị ga-aga n'iru ịkpa nkata um, ka ntinye ya n'aka ụkọchukwu Costing Park Igbo ka o duru anyị wee gawa ndewo maazị oke ụkọchukwu n'eziokwu eziokwu um, asị mmiri ju akịrị ọnụ ube ya etigharịa o teelarị um, kemgbe anyị nọ na-eti na-akpọ n'ikoro ala na-ajụsị ọwa orubeghị mgbe ndị bi na mpaghara ọwụwa anyanwụ Naijiria ga-etete n'ụra gbaa mbọ mara ihe a ga-eme maka nchekwa obodo anyị elebana anya otu ndị bụ ndị agbata obi anyị ndị nọ na ọdịda anyanwụ siri mee nke ha a nọ na-ajụ ajụjụ asị ma ihe na asị ọ bụrụ na onye ekwughị na ọnụ ya enwe onye ga-asị gị na ịnọ ya kedu ka ya Igbo abụrụ eji eji mba ga-esi nọrọ na mmadụ mmadụ na-eme mmụọ mmụọ ndị isi ebe ha si ha pụta n'ala Igbo ha azọgbuo zọ anya ụkwụ n'isi na-eje ka a ka na-ekwu okwu ya ndị na-ege anyị ntị unu chetara n'izu ole ma ole gara aga ihe mere n'ọlụ ọ bụrụ otu n'ime ndị kwesịrị ịwụ ụmụ nwa amaala anyị na-achị aka na-achị Imo steeti maazị Hope Uzodimma agba anyị na ọ kpọtara ndị agha Naịjirịa ka ha jeele ndị na-agba mbọ ichekwa obodo anyị akwuola ọtụtụ ihe a na ọ bụrụ na ndị na-achị achị agbaghị mbọ mee ihe ha kwesịrị ime a sị na ndị na-achị aka na-achị gọvanọ ndị na-achị mpaghara ọwụwa anyanwụ gbara mbọ kemgbe eleghị anya ihe mere na ọlụ agaghịrị eme n'ihi na eleghị anya agaghịrị enwe ihe agha na-akpọ ESN mana ka m kwudebe ya ebe ahụ na nke mbụ anyị chọrọ ikele anyị bidogodi n'ikele ha ekele amanya na asị na mgbe onye ji tete ụra bụ ụtụtụ ya mm-hmm. ọ sịgodi ihe na a ga-akpọ ya na ha etetela n'ụra anyị ekeleela Chineke keleekwa ha n'ihi na ha etetela n'ụra ihe ọzọ bụzi ajụjụ ọzọ ndị ọzọ anyị na-achọ ịjụzi na ntụziaka ndị anyị chọrọ iwepụtawo ọwụ ọwụ ihe kwuru n'ọnụ kọwa ihe a ga-eme n'omume olee ụzọ a ga-esi mee ya olee ihe gbasara ndị nke nọ anọ gbawarala mbọ ndị ntorobịa anyị ruru oge ha ruru ha si na n'ike agwụla ha n'ihe ezuola bịa banye n'ụsụ ndị agha a na-akpọ ESN kedu ihe a ga-eme ha ugbu a na-ebido ebubo agụ kedụkwanụ maka ndị agbata obi anyị ndị ọzọ ndị anyị na ha soro nọrọ n'ọwụwa anyanwụ n'ihi na anyị na ha bikọkwara ọnụ ndị Bibio ndị Anan ndị Efik nwekwala ka anyị na ha si gbaa izu na ndị Ijọ na ndị Ikwere na ndị Delta n'ihi na abịakwa na-ekwukwa ọwụwa anyanwụ o metụtakwara ndị Ikwere na ndị Ijọ na ndị Ibibio na Anang na enwekwara ndị Igbo bi n'ofe Niger ofe orimiri ya bụ ndị nọ na Aniọma anyị na ha izu a agbakwara ya agba n'ihi na asị Igbo si na agba ya agba chụwa nta agbagbu anụ ya na-enweghị onye ma aha ya mana nke mbụ achọrọ m itinye okwu a n'aka maazị Ejike Ọmọbasị maazị Ejike lee ihe wu ebumnuche gị lee ihe nghọta gị na atụmatụ a ewepụtara ebube agụ ọ ihe kwesịrị ekwesị ugbu eji wepụta ya ọwụzi anyị kuru ume ka ọwụ ụlọ um, ihe m ga-ebu ụzọ kwu n'ihe awụ um, a sị na mgbe onye ji tete ụtụtụ ya ee ọ bụrụkwa eh, adịkọ ndị nka eh, ka omerụwa gara eh, si ya ọwụhụ nka lele amichi nwere nnukwu nsogbu omerụwa good evening ndị gọvanọ anyị good morning a ga-ekele ụnụ otu ọbụla ochila dị na unu etetele na unu ekwetele na ala Igbo nwere nsogbu ala Igbo nwere nnukwu nsogbu n'ihi na ile ka obodo ahụ a na-akpọ Naijiria dị taa onye sịrị gị na dị ọhụhụ obodo ahụ n'anya enweghị mpaghara obodo a kpọrọ Naijiria ọgba na-adịzighị ndị ma ihe ewerele ụtụtụ chụwa ewu ojii ndị agbata obi anyị n'ọdịda anyanwụ otele ha lere ihe a ngwụcha mara ihe ha merie anyị nwa ekwukwele ya ebe a na mgbe ESN pụtara ihe sọrọ gị kwuo ọmasị gị si na ha dị mma ọ ọmasị gị si na ha dị njọ otu ihe ị na-agaghị agọlahụ bụ na enweghị onye ọzọ wepụtara onwe ya dịka mara ihe e ga-eme ichekwa ala Igbo o tekwele na akpọwara ndị gọvanọ anyị bikonunu bikonu tụnye ọnụ n'okwu a so ekele dịrị ụnụ ụlọ etetele ama m na nkata a ga-akpa ekpatee ya aka Ehm, ihe m ga-ekwu ugbu a bụ na ọwụhụ mmadụ ịga buru maikrofonu were mpekele akwụkwọ gụọ ihe edere ede ebube agụ ọwụ ya wụ otu esi eme ebube agụ ya ghọọ ya ya bilite dị ndụ mba ọrụ dị ya nnukwu ọrụ na-abịa abịa eche m ọtụtụ ihe anyị ga-akpa n'abalị a elee ihe a kpọrọ ebube agụ ugbu a kpọrọla ya aha hapụdala m aha ọ anyị ma ọ masịghị anyị akpọla ya aha ya si hapụ ihe edere na moto baa na moto ihe a ga-ajụzi ugbu a ebube agụ a ebulitere elee otu e ga-esi mekwa ya ka ọ bụrụ n'ezie n'ezie ihe ga-eche ndụ ndị mmadụ ihe ga-ebute udo n'ala Igbo maka ele ihe ọzọ e na-eme ọwụ ichekwa ndụ ka udo dị ka ụmụ mmadụ na-akpagharị gara atụlụ ụjọ ihe mberede ka m hapụgodi ya ebe a maazị Ejike isi ahapụgodi ihe edere na moto baa na moto ọ bụ eziokwu mana ọ dị mkpa na mgbe ụfọdụ na-adịkwa mkpa na ịhụ moto a sịrị edere si gị kọmanda bịa nwụọ ị gaghị eji banye n'ime ya n'ihi na ihe m ji ekwu ihe awụ achọburu m ịjụ ajụjụ si gịnị ihe a na-akpọ dị ebube agụ gịnị wụ ebube agụ anyị ma na a na-ekwu ekwu okwu ebube agụ n'ihi na Igbo mara na agụ dịka anụ siri ike nakwa na anụ na-ebu ebube mana ihe mere eji akpọ ya eji asị ebube agụ bụ na ị na-aga n'ọhịa ịhụ agụ ebube ya jide gị ọwụ mmadụ ga-agwa gị gbawa ọsọ mm-hmm. ya mere ndị Igbo ji enwe mkpụrụ okwu e, akụmakụ ụka mgbe ụfọdụ asị na mmadụ agụ na-eche mba mm-hmm. agụ na-eche mba bụrụ onye ọ ga-awụ ị bụrụ onye mba onye si na mpaghara obodo ọzọ na-abata na mba ọbụla ile anya na mba ahụ gị hụ na e nwere otu mmadụ gbara ọkpụrụkpụ a na-asụ anya ebe niile onye a na-asị onye metụtakwala ya ya wee Igbo na-eji agụ egwu onye akpala nwa agụ aka n'ọdụ ọ anwụ n'ihi na gị hụ ya ga mara na ee <laughs> obodo a nwere mmanụ onye chana ọ wee agụ onye eji echi ndị mmadụ agụ na-eche mba n'agbanyeghị na ọtụtụ oge e, anyị sanya ga-ebidogodo ibido akọtọwa mana otu ihe tụrụ m anya the extent to which our people have become culturally dislocated. agụ wụkwanụ agụ ọ bụghị lion lion ọdụm <laughs> agụwụ leopard ọkwana ya wụ ihe ndị Igbo jiri mere coat of arms ndị Biafra jiri mere coat of arms ah, ka aha bụrụ ya mana o nwere ihe na-atụ m echiche ọkacha okwu ikwuru sị hapụ ihe dere na moto baa na moto ọ bụrụ na anyị legharịa anya n'isi mbido oge ndị ụmụnne anyị ndị agbata obi anyị na ọdịda anyanwụ bidoro Amoteku anyị jụrụ ajụjụ kedụkwanụ maka ndị na-achị n'ala Igbo ole ihe ha na-eme banyere ihe a ee ihe anyị nụrụ bụ na ha ajaghị na akpọ ọgbakọ ha na inspektọ General of Police ha na Chief Security Officers na ha kwụnyere federal gọọmenti etiti na ahụ ndị ha na ha ga-arụkọ kemgbe ahụ o ji ejuele e nne gị kọkọrọrọ ka anyị kwuo okwu n'ọnụ ugbu a anaghị egbula na-aga n'Ebonyi steeti na-egbu na-aga n'Enugwu na Nsụka nke mere na Owerri na Ọlụ emeela mana ileba ya anya nkata na mkpekọrịta ndị na-achị gọvanọs na-achị steeti ndị nọ n'ala Igbo kpekọrịtara mere kemgbe ihe mechara n'Ọlụ na ihe mere na Owerri eji m aka m na-ajụzi onwe m na eji m aka na ihe awụhụ atụmatụ a na-ewebatara ha a na-ewebatara a nyere ha si ha ụnụ ga-agba mbọ hụ na ụnụ ihe a ma ọ bụlagorị na ụnụ chọrọ ka enye ụnụ ohere ibido ibido e ihe gbasara nchekwa obodo n'ụzọ kenu mana ụnụ ga-ahụrịrị na egbochiri ndị a ọ bụ na egwu asịrị maazị oke ọ dịghị nnọọ ka ihe a ọwụ ihe ndị na-achị steeti ala Igbo chepụtara ka ka maka na asị Igbo si na anwụ gbaa nwata iji ije chụọ ya ọsọ mm-hmm. ndị Igbo ahụ si na agbụsịgbo otula ọmụwa akọ mana akọ akọ kọrọ ndị na-achị na mba ọwụwa anyanwụ Naijiria ihe nji kwuo etu a tupu m aga n'iru ịkọwa ihe m na-ekwu ka m soro ndị kwugoro mbụ wee kene ha na chiefona ekene riri Chukwu na ha gị anyị bata wee fụ na agwọ nọ n'akịrịka maka na o tego njinji ji eji n'obodo ahụ ọ bụghị ebe ha chewere iru ka ya bụ nsogbu nọ ma nke ahụ okwu ọzọ mana ekene dịrị Chukwu na ha esolugo anyị kwelụ na gọọmenti etiti na etu ha si echekwa obodo anaghị aga ọfụma maka ndị bi na ụzọ ọwụwa anyanwụ Naijiria nke awụrụ ofu nke bụ abụrụ na ha na-enye bụ ihe anya chepụta maọbụ mmadụ gbuere ha ọnụ mmiri n'ọnụ maọbụ ha nwaji onwe ha na-akọ na uche ha wee chepụta ya na ihe ọzọ kwesịrị ịdị nke ha nwa bụ ndị gọvanọ na ndị a na-achị achị bụ ndị bi na ka eji aka ha wee nwee ka ọ ghara ịbụ na a ga-esi na Abuja ma ọ bụ si obodo ọzọ ebe esi na Abuja enyeghị ihe a ga-ekwu wee na-eme ihe ga-eme n'ala Igbo ekene dịrị Chukwu na ha esoluru anyị ajụjụ ị jụrụ ọha nwaji aka ha wee chepụta ya ka ihe mmadụ gwara ha ee ịneanya ka ha nọrọ ana chee maka ya bụ ihe pụtasị anyị na-ekwe ihe ha chepụtara kemgbe ahụ echepụtara ya ka ezi nke olu. enwego ka esi wee kọọ akụkọ si anyị na n'onwere na steeti N'ihe ọwụwa anyanwụ ndị na-eme iwu nọ na House of Assembly wepụtara ihe a kpaa ya tinye usoro etu ọ ga-esi wee dị ma ọ bụ na ndị so gọvanọ na-ebuli akpa ma ndị kọmishọna nke na-afụ maka ife gbasatara nchekwa obodo ma ọ bụ kọmishọna na-afụ maka ife gbasatalụ ndị polisi na ndị amị na mmekọ ha na ha welugo ife depụtalụ maka ya bụ Ebube Agụ wega na State of na House of Assembly ka ebido nebara ya anya anụbeghị m nke ahụ ihe a ka na-akọ wụ Ebube Agụ eziokwu na dịka isi kọwa na anyị na-ekwu na Ebube Agụ na-eche agụ mana ihe Ebube Agụ na-eche bụ agụ ọpụtaziri na ndị Igbo bụ agụ maka na ọ bụrụ na Ebube Agụ na-eche agụ onye ka Ebube Agụ a ha na-akpọpụta ga-eche maka ekwuo ya n'ọnụ mana o nwere ihe so ya ka ezi ihe kwuru ekwu emere eme ka nkụ bụ ekwuo ya n'ọnụ ebee ka a ga-esi wee chọpụta ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa ga-apụta ewee kụzielu ha ewee nye ha ikike ewee nye ha ngwa ọrụ ha wee bido ọrụ kedu ụbọchị ha ga-ebido maka ka mụ na gị na-ekwu a na-egosi anyị ndị a na-egbu na Ebonyi ndị a na-egbu n'Enugwu kedu ebe Ebube Agụ nọ ka ekwuru ya ya bụ agụ pụta ka Ebubie ga-achụ ndị nọ na-eme mkpamkpa maka na oke afọ a na-etu nwa nkịta afa mana onye aghọgbu ka agbawa maka ọ bụrụ na nkịta gị nwoke ndị nọ na be ha na-akpọ chiwawa ndị a na-eji eme ihe ka akpa aka ọ bụ na ọnya ka ị welụ debe si na ọ na-eche gị nche n'abalị Chineke memelụ gị ebele na onye bịa n'ụkwụ ka ọ ga-eji gbapụ ya n'ụzọ ọsọ gị baa ya taiga ọsọ gị baa ya wiski ọsọ gị baa ya bingo ihe ọsọ gị kpọọ ya oke afa a na-etu nwa nkịta mmerụ e ka nwa nkịta ga ọdụm nke ọ ga-eji wee ghọọ agụ ọnya bụ ihe na-ewute m maka na ikwupụta ya n'ọnụ dị mkpa mana ihe ga-egosi nọọ ihe si ha n'obi pụta bụ n'ihe echere eche bụ na a ga-enwe izuzu na ihe edere ede na aka ihe ebinyere n'akwụkwọ na iwu emere eme ga-esi wee mezie ka egosi anyị etu ha si akwado ya kedu ụdị ego ọ ga-ewe kedu ụdị ndị mmadụ a ga-etinye na ya kedu ụdị ihe ha kwesịrị ime kedu ịdị ikike ha ga-enwe kedu ka ha na ndị gọọmenti etiti wepụta ga na-eche nche dịka ndị uwe ojii ga-esi na-emekọ aga m sị gị kpụrụ okwu gị n'ọnụ maazị Okachukwu anwụ na ngwọ na nkwụ na-abịa n'ihi na oh. nkata ndị anyị chọrọ ka anyị kpaa ihe ndị anyị kwesịrị itinye ọnụ n'ihi na awụ asị njem izu asaa na-ebido n'otu nzọụkwụ mm-hmm. ha azọọla ụkwụ kembụ ihe iji ajụ ajụjụ a na ihe a ọ bụkwara ihe uche ha o sikwa ha n'uche pụta ka ya bụkwala ihe anyị nụrụ na mbụ ya bụrụzie na enyere ha enyere ha atụmatụ site na Abuja si unu ga-eme ihe a ya wụrụzie na otu a ga-esi eme ya bụ otu esi chọọ ya na Abuja ọ wụzi otu o siri mmasị anyị n'ala Igbo ọ dịkwa mkpa ka ha ka ha tụ ụka arọ ọha ndị Igbo eze na n'eziokwu eziokwu na ihe a si ha n'uche pụta ọ ya wuhe isiokwu a n'ihi na ihe na ọgbakọ pụta kpọọ ndị pres kwuo na anyị ga-ebido ebubo agụ mana ụnọ ga-ebidokwa kọwarịa ndụ otu ụzọ m chere na ha nwere ike isi tụkwa aja ara anyị eze bụ ibido njegharị ndị gọvanọs ibido a joint court visit of the states of the region na ọtụtụ ime obodo ndị ihe gbasara enweghị nchekwa obodo a metụtarala mana ọlụ mana ebonyi mana ụmụ ụmụahịa mana osisi ọma mana agwa e, agba uguta ọha ji egbe ma e, nsụka ụmụ oji agamaga ole ghara ole enweela ọtụtụ ebe ndị egburula ndị mmadụ ndị herdsmen ndị fulani herdsmen ndị na ihe ọtụtụ ndị bandit ndị bandit ndị unknown e, na ihe mbụ ekwesịrị ime nzọụkwụ mbụ kazọọla otu ụkwụ. otu nzọụkwụ ya wụ ikwupụta na ihe a ebumnuche ha mana anyị chọrọ ịma ọ uche unu ka ọ nwere onye gwara unu mee ihe ma anyị awa ụdị ajụjụ Pilet jụrụ GSO jụrụ Pilet mgbe a sị ya ibụ eze ndị Juu ajụjụ o si gị n'uche pụta ka ọ bụ onye ndị ọzọ akọbugoro gị banyere m so ọ bụkwara uche unu o si n'uche unu pụta ka ọ bụ na o nwere ndị gwara unu mee ihe a ka ọ rịkwụ anyị na-ama ka ọ rụrụ unu na-akpọkọ ụmụ ụmụ afọ anyị si ha bịa nyere unu aka maka nchekwa obodo anyị amara onye ha na-arụrụ ọrụ ha na-arụrụ ala Igbo ka ha na-arụrụ eh, ụmụnne Usman Dan ka ahụ ajụjụ mbụ mana otu eche m na otu ụzọ ha nwere ike isi mee ka o ji gosi na n'eziokwu eziokwu na ọha nwewetara echiche a. ha bido ngagharị nchọpụta ileba anya na mpaghara ala Igbo niile ndị ihe ndị a metụtara ka a mara ihe wụ otu ihe a siri mee na otu a ga-esi ivun ma ọbụla dị ndị o metụtara enwebeghị ndị ọbụla ihe kemgbe ihe a mewara n'ala Igbo anọkọtara sị na gọọmenti etiti si mgba were ego ha kpanye mmadụ ole ndị egburu nye famili ha nye ezinụlọ ha ka eji nyere ha aka steeti gọọmenti ndị na-achị achị na steeti emebeghị ya mana kwa ụbọchị ka anyị na-anụ na ndị o metụtara n'ugwu Awụsa na anaje eburu ego na awụ ha ego nnụkwụrụ nnụ na-enye ha na-akpara ha nri na-ebiwa ha ụlọ na-emere ha ihe niile ya hụ ndị gọvanọ anyị anyị ekeleela unu anyị ahụ na ụnụ na-atụ ụkwa mana anyị chọrọ ka unu jaara anyị eze nke ahụ nke mbụ nke ọzọ m chọrọ sa anyị lebatukwu anya wụ nzọụkwụ ọzọ ha kwesịrị ịzọwu nke a na-ekwu legislative encoding maazị ejike maazị oke akpị ụlọ ya ọnụ ka ọ dị mana olee ihe o ji dị mkpa na a ga-etinye ihe a na a ga-enwerịrị ụlọ omeiwu nọ na steeti ọbụla nọ n'ala Igbo na ọ ga-adịrịrị mkpa na a ga-etinye ya a ga-abịanye ya aka n'iwu gịnị mere o ji dị mkpa maka na obodo Naijiria bụkwa nwere iwu otu onye anaghị esiri ọha gọvanọ ịpụta bụrụ ihe niile ọ mụ na-ebupụta mụ na-eme ọ n'isi n'aka m ọwụghị ọrụ gị nọmba wan ọwụghị ọrụ gị nọmba tuu bụ ihe ịrụtụtara aka ọ bụrụ na ị ga-echekwa obodo ndị nwe obodo ga-ekwe na ihe a machiri ha maka ọ bụrụ na ịkpọpụta ndị mmadụ yiwe ha uwe bunye ha egbe si na ha na-echekwa obodo ma ndị nwe obodo anabataghị ha ọ agha ka ha bịara ịlụso obodo ọwụ nchekwa ka ha na-echekwa na gọọmenti ọbụla ma ọ bụ e, Anambra Ebonyi Enugu e, Abia Imo ha niile nwere House of Assembly ịga na data House of Assembly ndị nọ nga ahụ ndị isi kọmuniti kọmuniti kọmuniti kọmuniti ọhanwa aga tụlee ihe ha si anyị ekwele a gazeti agha ya baa na gọọmenti white paper evote bọjetị ọka ihe eme n'usoro mm-hmm. mgbe aha mara na ihe a oruola ala ihe nke atọ bụ ihe oke rụtụtara aka ele ndị ga-awụ ndị a mm-hmm. ile anya ọgba aghara adị egbu ebe egbu ebe a egbu ebe egbu ebe a mgbe e na-eme otu gọvanọ ikpeazụ a na-ajụ ya ajụjụ nwe meghere ọnụ ya kwuo enwe onye mazi onye nwe onye amahụ ndị bụ ndị iwe egbe e, e, ka iwe egbe enwe onye ma onye ga-echekwa obodo bụ onye nwe obodo onye ga-echekwa obodo bụ onye obodo ya bụ na mgbe ị ga-ekwu okwu ndị ga-ebido banye azụọ ha ha esoro wụrụ ndị na-echekwa obodo ị ga-akpọ ndị nwe obodo ha wepụta mmadụ otu esi akpọkwanụ ndị nwe obodo kwa otu ahụ esi atụ vootu kpọrọ mmadụ ya gawa House of Assembly ga-anọchite anya ụlọ ọkwa onye ahụ ga-ala nga ha sị ele onye a ga-ewepụta ka o soro n'ihe nchekwa obodo ya wụrụ ihe ahụ si agba ha agba tụọ nta agbagbuo anụ n'onwe onye nwe aha ya n'ihi na ihe na-ekwu maazị ejikedị dị mkpa hmm. n'ihi na ndị ga-akpọpụta ndị onye ga-echekwa ụlọ bụ onye nwe ụlọ hmm. ma ọ bụkwa na onye nwe ụlọ onye onye nwe ụlọ ọ chọrọ ka o chekwara ya ụlọ ilegharịkwa hmm. ya anya ọ bụrụgodị onye nwe ụlọ chọrọ ka onye ọzọ chekwara ya ụlọ ọkwa ya nwa na-echekwa ụlọ ya n'ihi na ọ na-echekwa ụlọ ya otu o siri masị ya so isi dịka ihe ihe na-arụtụ aka ọ dị ka ihe Maazị Humphrey Nwosu mere n'oge 1993 elekshọn ya na-akpọ ọpshọn A4 na onye ga-azọ ndọrọ ndọrọ ọchịchị ị ga-ebu ụzọ laa n'ama nna gị si ebe ahụ ka esi e ebe ahụ ọ pụtawa gị n'ihi na ihe ọtụ ihe kpatara anyị ji nwee ọtụtụ ndị efulefu efu ama nga achọ n'ala Igbo taa si na ha bụ ndị ọchịchị ma ndị gọvanọ ma ndị senetọ ma ndị azọ of Rep bụ na ndị niile na-azụ ọchịchị ọtụtụ n'ime ha enweghị nke bidoro n'ama nna ha n'ihi na a sị na ha bidoro n'ama nna ha nwee onye gara họpụta n'otu aka ahụ kwa, n'ọnụmara ọbụla i ruru n'ogbe ọbụla i ruru onye ọbụla bụ onye oshi nọ n'ọnụmara ha ama ya mhm. onye wụ onye omempụ na arụrụmala na omekome ndị mmadụ ma ya enweghị onye ga-ahọpụta onye omekome si ya ji e ewụrụla ya onye ga-arụrụ ya ọrụ nchekwa obodo Ụnụ chọkwanụ ka onye omekome wụrụla na onye nchekwa obodo ụnụ mere ya wu ụnụ ihe ọtụtụ oge a na-emekwa ya mgbe ụfọdụ anyị si hụ na ji erope ntị mbe erope ntị mbe onye ahụ amara asọrọ echere m na ihe ị na-arụtụ aka ihe n'ihi na mgbe ịkpọpụta ma ị bịara kpọpụta ndị ndị nwe obodo si ha mgbanyere na anyị aka ka anyị gbakọta n'ọnụ ọrụ a ndị a na-ahọpụta ya eme ya enwe isi amara ndị ha ajụjụ anyị dị ajụjụ maka ịmụ ka ị na-ajụ dị mkpa ole ndị ga-abụ ndị a ole bụ unu ga-esi ahọta ha ka ọ bụ ndị a ga-abịa kpọpụta ha awụrụ masiv rekrutment a na-eme steeti gọvanọs na-eme abịa unu nye ha 5,000 naira n'ọnwa chinye eh, ha rag echi ha pụọ n'ihi na dịka maazị oke na-ekwu agụ asị ebube agụ bụ ihe o ji echekwa onwe ya n'ogbe ya ha mana agụ ọ bụrụ na akpachaghị anya o nwere ike gwarịa rie rie ihe ihe nyere ya si echekwa ka ebube agụ a arakwa ịbụ ọkacha ịmara na o nwere anụ a na-akpọ ịna anyị enweghị ya n'ala Igbo ọ bịara awụsa eh, eh, awụsa ndị nwere maka ọ na-ebi n'ịkpa eh, haina jikwara agụ n'ihi na ọ bụrụ ọ ka agụ ọ ihe o ji awụ ji kpọta afọ edi maka edi tụkwalụ <laughs> mana edi anaghị aghọ aghụghọ dịka haina <laughs> maka ihe anyị na na-eme ịma ma anyị na ọwụ nkịta ka ọwa agụ ọ na anọkọta ya kpawa agwa ka agụ <laughs> ya kpawa agwa ka agụ iji ghọgbuo anụmanụ ndị ọzọ nọ ihe ndị a mana nke ahụ bụrụ otu mkpụrụ okwu ya kwa ihe m na-ekwu okwu ije njegharị familiarization tour joint familiarization tour with the communities and town unions and heads regional leaders ka unu mara unu ha ha daa ntị na amara ebe unu je nke ahụ nke mbụ nke ọzọ abụrụ nke a na-ekwu okwu itinye ihe a bịanye ya aka n'akwụkwọ n'ụlọ omeiwu niile dị na steeti ndị dị n'ala Igbo mana o nwere ihe ọzọ na-atụ uche ka a na-ekwu ihe a nke a bụrụ ee eh, anyị na mpaghara ọwụwa anyanwụ taa the east today is a police state and a militarized zone ọ dị mkpa na ndị gọvanọ ụnụ na-atụ atụmatụ a ụnụ eburukwa n'uche na nkwụchi ụzọ niile a na-akwụchi n'okporo ụzọ niile nọ n'ala Igbo ka ihe a harakwewo na echi ọ bụrụ na ndị ebubeagụ na ndị agha Naijiria agbakọla egbe na ndị ebubeagụ na ndị poli na ndị uwe ojii agbakọla egbe unu ga-elebakwa n'ihi na ihe niile a jikọrọ ọnụ a ga-elebakwa eleba ya anya a ga-atụlekwa ya maazị oke ịma na nwee ihe ụfọdụ ọ na-abụ eme na ba ya onye ahụ sị na ihe a ji emekwa ya bụ ka ọsụkwụ soro tụrụ akwa ibe ya gbaa mmanụ <laughs> ebere mbụ ka ọ ghara ịbụ mgbe ahụ ya bụrụzie na tụrụ na ibe ya mụrụ nwa o jee mụọ nke isi aka tupu m aga n'iru ikwu a onye na-ege anyị ntị Peter Okeke na-ajụ na-asị na nke a wụrụ izizi ebido kwube maka ihe gbasatalụ nchekwa obodo n'onwelụ nke e kwuru akpọrọ ogbunigwe n'arọ gara aga <laughs> n'eziokwu eziokwu na Febụwarị 2020 tupu anyị akọwa akụkọ gbasara nje ọrịa COVID ọ mgbe aha ka ndị ndị na-achị ndị na-anọ ka ndị isi na ọwụwa anyanwụ ndị gọvanọs nọkọrọ kpọọ ụdị nkata ha kpakwara n'oge dịka oge a pụta sị na ihe ha na-eji ime bụ na ha na-ejekwuru ndị isi ndị polisi ka ya na ha kpaa na ha chọrọ ka ndị isi ndị polisi nye ha ndị nchekwa obodo nke ha nke a ga na-akpọ ogbunigwe anyị kpara ihe dị etu a ahụ ikwu na etu ha nwa si aga ma ya abụrọ etu ndị ibe ha si wee gaa ma etu o si dị mma maka na ijekwu onye ịma na ihe ọ na-eme edoro gị anya na ọ daalụ ọlụ ya sikwa ya nye gị ihe dịka ihe ọ na-eme mm-hmm. nwa ga-agba afọ ọzọ ọ dịkwazie ka ọ na ihe ị na-eme edoro gị anya ha nọchara nzukọ ahụ onye isi ndị polisi kwuo iche ama pụtakwuo iche gaa na ịhụrụ okoro tụrụ nwunye gị ma onye ya ada gị si ya kpọrọ ya jee kpọrọ ore gị ya n'ihi ọgọ gị ọ <laughs> chọrọ ime ọgọ <laughs> mana ọ dị mma na ọlụtụrụ aka n'ihe a maka o so n'ajụjụ ya ejụrụ ị na-asị na ihe ọbụkwa ihe si ha n'obi taa maka na agbara na nke mbụ ọ dịka ọ tụrụ n'ogbe ekwucha ya n'ọnụ o nwere ihe mee kịta ha ebupụta gị nke a ihe dịzi mma bụ na ka anyị na-akpa maka nke a anyị aja anaghị ike na ha chepụtara ya n'ọzi ka eke a ga-esi wee gaa n'iru ime ka ihe a dị mma ihe ị kwuru dị mma na o kwesịrị echi apụtazie ọ bụrụ na gọọmenti etiti na ndị nche a na-akpọ ndị ebube agụ na agbakọsi egbe maka nke ahụ ga-abụ iji ị na-anatiela ọkụkọ akụ ndị na achọ ihe a ga-asị n'imel ha ma ọ bụ igosi gị na ịmara ihe ị na-eme na ha karịa malụ ọ bụ ụzie ihe ha ga-eji wee bịa iji wee tisa nya bụ ihe ọ bụrụkwazi ihe esemokwu na ihe a ga-eji wee melụ ọtụtụ ndị mmadụ arụ gaa n'iru karịa ịchọba agwa anọ na akịrịka ọ maa dị mma ma ọ bụrụ na akpaghị ihe akpa ihe m na-eche itinye n'okwu ma ụkọchukwu kwu ọ bụghị naanị ịgafe obodo ndị gọvanọ ije joint us ụnụ na-aga ndị ọka mmụta ma ihe gbasara nchekwa obodo juru yunivesiti ka nkụ n'ala Igbo ụnụ na ha soro kpọrọ na ha debe n'akụkụ ụnụ kịta ji nwa debe akwụkwọ ji nwa mụtaba akwụkwọ ka ha nyere ụnụ aka hazie ka ya bụ ihe si kwesịrị ọ bụghị naanị n'afa afọ ụnụ bara dị mma ma timee ka ihe a bụrụ ihe ga-echekwa obodo na-abụrụ ihe a ga-eji wee so okwu n'ụba ọgụ ka a ghara ikwu maka gọọmenti etiti na nke a na-akpọ Ebube Agụ kekwa ka Ebube Agụ nọ na Anambra na nke nọ na Ebonyi ịnọkọtasị na na-akwa mgbọ ma ọ bụ na ndị a jikwa mee nke ma ọ na ndị a jikwa mee nke ọ ga-adị mma na-ahaziri ihe a nke ọma ịma ihe a na-ekwu ka m tụnyekwu otu ihe ka nkata a na-aga ka ọma ọ e, ekwuola ihe o ji dị mkpa ka ọ bụrụ n'ihe voturu na every house of assembly mm-hmm. pas agha into law n'ihi na ebube agụ bụ ihe na-echekwa ala Igbo anyị kwetere o kwesịrị na emechaa ebe ọ bụla anọ ndị uwe ojii ma ndị amị ha na ndị ebube agụ ga na-akpa nkata n'ihi na enwere nchekwa obodo onye nwere nke ọ na-arụ kama ebube agụ nke ndị Igbo ọwụghị ndị amị nwee ọwụhụ polisi nwe ndị polisi nwe n'ihi na enwere mgbe oge ga-eru ndị polisi ma ndị amị ọ dị ka onye e, onye eze na onye eze anyị ka m nụrụ gara jie vigilante ndị mmadụ na-atụ ego ka ha na-eche obodo jie ya ha bịa ga-akpụtara ya mmadụ ya na ya eso mm, mm. ihe a bụ ihe ụlọ na-achọ ka ọ nọkọta dị ebube agụ na-eche ala Igbo ọwụwa amị nwe ọwụwụ federal nwe kpụrụkụ e, e, gị n'ọnụ maazị ọwụkwanụ gọvanọ nwe ya bụ gọvanọ ha na-eche nche ha na-echekwa obodo ha anaghị echekwa gọvanọ maka ọ naghị ara ahụ ugbu yọkwa ihe ahụ maazị oke kwuru na agụ nwere ike tụgharịa riwe ndị ọ kwesịrị ichewa ichekwawa anyị achọghịkwa echi asị gọvanọ jikwara zipụ ndị ebubo agụ ha ejele onye eh, opposition party mm-hmm. ma nwụrụ ebubo agụ cannot be a political toggery outfit mm-hmm. mm-hmm. Ebubeagụ cannot be eh, an outfit ọ ga eh, otu ọ ga-awụ iwe gị n'ihe mmadụ kwuru gị si ya pụta na ya ọ na ọwụ ihe unu ji bụ n'uche ụlọ ka anyị mara ma ị ga-ewere ESN gawa mhm. mara na ka a na-ekwu okwu ahụ na-eweli iwe n'ihi na ihe m jiri jụọ ajụjụ a maka ndị uwe ojii na-akụchi n'ụzọ na ndị agha Naịjirịa ụsụ ndị agha na-akụchi n'ụzọ si na ha na-echekwa obodo obodo na-emebi olee ihe ga-abụ unu na-akpa nkata ime ịbịanye ihe aka n'iwu n'ụlọ omeiwu niile nọ na steeti ise nọ n'ala Igbo a ga-atụnyerịrị ọnụ n'ihe gbasara ndị a na-apụchi n'ụzọ n'ihi na ha emenye ọnụ Igbo anya ụmụ ndị ntorobịa anyị ndị na-azụ ahịa ndị eji e, e ego achụnta ego emenyụọra ha anya ndị na-agba okporo ụzọ emenyụọra ha anya mmadụ enweghị ike ṅụrụ mmiri tọba iko nke ikpeazụ m gara m gara ụlọ ma ọ bụla even track ụlọ ụzọ ndị nọcha n'Owerri na-anaghị enwe na-enweghị onye mmadụ polisi abụọ dọrọ nki n'aka nri na n'aka ebe na ọkara ha were taya dọchi ụzọ a na-akọ nsụ trafik as you're forming ebube agụ a ga-elebarịrị okwu anya n'ihi na ejikọrọ ha ọnụ maka ọ na elebaghị ya anya n'oge na-adịghị anya ihe a ga-awụ ihe ga-adọ adọ nsogbu ka aha bụrụ ebe ụka dị mkpa nke ọzọ m si ka anyị lekwa anya a na-ekwukwu okwu njegharị familiarization ton ihe ndị ọzọ and consultation mkparịta ụka bụrụkwanụ n'uche na ụmụnne anyị ndị anyị na ha soro biri na mpaghara ọwụwa anyanwụ ndị Ijọ ndị Anan Ibibio na Efik bịa tizikwara ndị Igbo ndị ọzọ dịka ndị nọ na Ikwere ndị ka nọ na Rivers steeti n'ihi na a na-akpọ ihe ahụ the five Igbo steeti anyị ekwuga nwa ọwụwa anyanwụ maka na ịkwụwa ọwụwa anyanwụ ị ga-agụnye Rivers steeti apụchakwa South South onwe ihe dịka ya e, ndị Igbo ndị Igbo nọ na Ikwere na-eche na ndị ụmụnne anyị ndị nọ na ịkụfe orimiri mm-hmm. ya wa anyọma ọ dịkwa mkpa na anyị na ndị a ga-enwe mkparịta ụka maka na m na-eche ụlọ m onye agbata obi m na-eche ụlọ ya um, ọhụụ na echehụ na ọ bụrụ na enweghị nkwekọrịta gị na etiti ịdị n'etiti gị na onye agbata obi gị gị si na gị chewa nke gị ma ya chewa nke ya esi ijere ibe ọgọ gị n'ụbọchị mgbe ị na-alọtara ekpe ji gị agbụrụ olee ihe ị chọrọ chọrọ ụmụnwaanyị bụrụ na ụmụaka nọkọta bụrụ na ibezelukene nasili o ewo nasili erika asili ye onwe ibe na asili o ewo na asili erika asili ye ụmụ na asili o ewo na asili ajọka nwoke nọkọta bụlụ na sele ụmụ zụkọta bụlụ na sele ụmụaka nọkọta bụlụ na sele na sele ọkwanye otu ihe mwute wụ na kemgbe a bịaziri tụbishiwa obodo tụbishiwa obodo si a eke steeti emezie ndị mmadụ ha echefuo otu esi ebigo mbụ hmm? ndị gị na ha gbara agbata obi kemgbe ụwa kemgbe ụwa ụnụ na-alụkọ di na nwunye unu na-emekọ tupu bekee abata ịpụtazi ugbu a asị unu wụ saut saut unu wụ saut ist unu kele unu mmadụ na nwanne ya anaghị emekọzi ma otu ihe ihe ji dị mkpa bụ na nsogbu nọ n'obodo Naijiria onye na-amahụ mara ndị a na-abata Naijiria taa uche ha awụhụ ka e were ntakịrị obodo were mejiri ọ ka e were ebe agbachiri ha si ka ha chịkọrọ obodo niile nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ a na ha akpakọla dịka ele onye sịrị when they came for the gịnị nwa ma na-achị mm-hmm. abịa chịrị ndị ke ma na-achị achịrị ndị ke mgbe o rụziri m enwe onye ga-enye m aka ọ dị nnukwu mkpa na ka a na-akpa ihe a ege kriet a regional regional defense ọkwa ihe a ebidokwere kwuwe na ọwụhụ gọvanọ to gọvanọ to gọvanọ gọvanọ to Community, every community ga-ele anya soro tụnye ọnụ n'okwu a soro wepụta mmadụ emezie ya ọfụma anyị na nna biala bekee anyị ma na-etinye ya anya lee ka e ga-echi nye aka n'ihi na ihe awụ ihe zuru ọha mgbe e na-ekwu okwu e, iledala anya e na-ekwu okwu Biafra IPOB IPOB ọwụ naanị ndị Igbo bụ IPOB mm-hmm. ọtụtụ ndị ọzọ ma ndị Benue mm-hmm. si na anyị ọ bụrụ na ihe awọ ndụmọdụ ka e na-enyezi ndị gọvanọ anyị ọtụtụ ihe kwururu ugbu a bara ezigbo uru dịka ichikwu ha gagharịa ngagharị were anya ha gee ntị ka ndị mmadụ kọwara ha ka obodo dị taa ha were nwayọ chi na through legislative process họta ndị mmadụ ka ebido fọma the nucleus of this ebube agụ ka unu na-agagharị ngagharị ka unu ga na-achụ ndị agbata obi anyị ndị nọ ofe osimiri Naija ndị Anioma ndị Efe Anan ndị Ijọ eh, Ibibio ele ele otu anyị ga ibe ha n'ihi na ọkwanụ ka anyị ha Biafra hapụ na emeziri agha onye ọbụla gawara onwe ya mgbe nsogbu dị ekwukwele m ihe mbụ mgbe e bidoro ogbuwe ndị Igbo n'ugwu Awụsa eburu buru mma bata be gị si akwụkwọ m onye Igbo ahụ m onye ịchọ a ga-ahapụ m enweghị onye ahapụrụ egburu m ndị Igbo gbuo Efik gbuo na e onye ọbụla n'anya ndị na-eme ihe a na-eme mpụ niile aha a na-eme n'ugwu Awụsa n'oge ahụ onye ọbụla si n'ọwụwa anyanwụ bụ onye Igbo e na-echekwa obodo ọkwa ụtọ anyị ga-eji gbakọ ọnụ nyụọ mmamịrị ya gba nnukwu ụfụfụ unu rie nne unu unu unu shie ihe ụtọ a kwekọrịta bido emewe ọ ga-ara ahụ ndị etiti ịfụtasị ụlọ kwụsị maka lee otu ha si bido jija ndị ọdịda anyanwụ ụnụ ga-akwụsị ha ụnụ ga-akwụsị ha lekwe a ga-emerụ ụnụ ahụ ndị a sị mgbe ihe unu jikere bịa nụ merụọ anyị ahụ akwa ahapụla ha kata agbakọ ọnụ ya ọma mmiri ọ na-aka agba ụfụ mhm. itinye ọnụ ndị nọ n'ọdịda anyanwụ ka ha mere nke ha ha gosiri etu o si wee nwee ike ime ya ka ọ gaa n'iru na a sị na ozu amara akpọ ogene na-egbe anya n'ọdụ mhm. ịfụ ihe mmadụ megoro wee tinye ya wee mee nke nke ahụ onye ahụ mere ka ọ gaa n'iru dị mma kwesịrị ka anyị ghara ibido n'isi maka na anyị bịa nyaba ije na anyị bịara late chi ejibe na ewu ojii na-efu efu onwe onye nwee tọchị si na tia ndị ọdịda anyanwụ enwe n'anyanwụ tọchị ti ata ha usoro bido ebe ha kwụsịrị mezie ya ka ndị Igbo si eme tinye ya ka ọ ga-esi wee gaa alụ ndị Igbo ka ọ ghara ịbụ na anyị kọpịrị ha kọpịcha kọpịa afa ha na exam ọ ga-adị mma ka anyị ghara ibido n'isi bidokwa ihe niile emegoro ka ọ gaa ọfụma o nwee nke dị mma ha megoro iwere ya wee gaba ka a bụrụ ofu nke ịbụ abụrụ ihe gbasatara igwe bụ ike anyị na-ekwu maka ya onye eziokwu na-adị ụzọ steeti ise na emenyabụ ihe kịta mana dịka ụkọchukwu si wee tinye ọnụ ụmụnne anyị n'okirikiri kwesịkwala ka anyị niile soro wee mee ha maka na ọmadị ụkwụ azịza ekechisiri e ọnụ ọ na afịarị ịgbajie karịa ofu mkpịsị ofu mkpịsị azịza ememe nọ ndị Igbo asị ehe na ndị Igbo abịakwa emewekwanụ nọ ndị ụzọ ọwụwa anyanwụ asị na ndị Biafra abịakwa mana ihe eji maka ya eme ya doro anya na nchekwa obodo na obodo ahụ bụ Naijiria edorozi anya na onwere ebe nsogbu adịrọ ọ bụrụ na ọ bụrụ ndị herdsmen ka esi akpọ ha ọ bụrụ ndị unknown gọọmenti maọbụ ọwụlụ ndị bandit mhm. maọbụ ọwụlụ ndị kidnappers maọbụ ọwụlụ Boko Haram ma afọ ọbụla ị chọrọ ịkpọ ha mana nsogbu ahụ dị ebe niile ọ bụrụ naanị na ya ana Igbo ọ ga-adị mba a na-akpa nkata maka na ihe dị mma bụ isikwanụ na ọ bụrụ na n'obodo ebe anyị bi at the county level at the uh, city level enwe polis nwekwa steeti polis nwekwa federal polis mana dịka onye amụma ndị amụma ọfụ apụta na Naijiria si ekwu si na-ekele ọlụ eke ekele ọlụ eke onye ọbụla ma ebe nke ya kwụsịrị ọ bụrụ na polisi nọ n'obodo dị nso ebe a chụwa m ọsọ ya bụzie na na-agba ọsọ ọ chụba m mgbagide gbafee oke ebe obodo ọ na-enegho anya dị ọgwa polisi nke nọ n'akụkụ nke ọzọ chụrụ mgbe gaba ihe e ji mee ya etu ahụ ka okwe wee kee nwee ka ihe ga-esi wee mee ọsọ ya bụ na obido n'obodo ọzọ mee n'obodo ebe m bi ọ polisi ebe m bi ga anyị maka nke a dị n'aka ịchọpụta ihe na-eme na ịtụ a ga-esi mee ịkpa akpa na idozie dee ya ede kọwaa ya akọwa mee ka o doo anya kwesịrị ọ ga-abụ onwe nke ọ ga-abụ ndị ndị ebube agụmebe ọkarịa ha aka enyezi ya ndị polisi ndị Naijiria ewelụ gaba n'iru nwekwanụ nke ndị polisi ga-afụ ha sị ee na ha ya eweta Uh, ife gbasatala nke mana na aga etinye ya n'aka ndị ebube agụ maka na ọha maka ọ dịrị iji wee be nka nwee ka ebube agụ ga-esi eziokwu na ha si na ebe isi ha nọbụ na Enugu steeti mana ka e were ya na mmadụ si owere, mụ na-agba na o mere ihe ọjọọ gbanarị ndị Imo steeti bata Enugu steeti ọ ga-adị mma ka enwekwa ike isi na etu a ọ dị n'Enugu steeti na-ekwe ebe o kwesịrị ka ndị si owere chụrụ ya gaba maka na ọka nọ uh, na ụzọ ọwụwa anyanwụ ka o kwesịrị ka etinye ya n'aka ndị nọ Enugu steeti ebe ọ bụ na ha maka obodo dị ka ha na onye a gaba onye bụ isiokwu ihe a ị na-akọ ha akọwa bụ ụcha ihe dị ọ dị mkpa na a na-ede ya n'iwu maka ide ya n'iwu awụghọ ebe ebe ahụ akpọọ vootu weli aka si ole ndị kwere ka eme ihe a mba mm-hmm. ọ bụ ide iwu legislation ọ dị mma ịchọta ndị ọkammụta ndị ma ka esi ede iwu ndị ka mmalụ ka ha nọdụ ala wee mee ha ka ọ gaa ọfụma maka na eme ya etu a ndị a si wee kwuo ya bụ nke ha kpọrọ ogbunigwe maọbụ akụkọ ụfọdụ anyị nụgolo oge gara aga ihe a ga-abụ nsogbu nye anyị karịa ịbụ ihe na-egbo mba. ọ hmm. nwere ihe ọzọ na-atụ m uche n'okwu a n'ihi na dịka anyị si anyị na-ekele ndị gọvanọ otu ha chiri mechaa tete n'ụra ya cheta na ihe gbasara nchekwa obodo dị mkpa mana ịhụnanụ Igbo si na eme ọsọ ọsọ emegharọdachi kemgbe anọ na-ekwu ihe gbasara nchekwa obodo n'ala Igbo enweghị onye na-apụghị m eluigwe ka mma ya ede egwurugwu akpacha akpacha o ji ele nne gị kụkọrọ mmeri na ụfọdụ ndị jiri si n'ike agwụla ha na o ka ha jizi aka maka na asị ah, dịka Dele Momodu nọ na-ekwu ọ sị if the federal government was protecting you there would be no need for you to found your own security outfit. maka na nchekwa obodo anyị na ahụ n'aka gọọmenti etiti kemgbe dị ka ọkpọm n'azụ ụkwụ m na-eru ala ọkwa na ọkpọm n'azụ ụkwụ m na-apụgharị n'ala wu ihe kpatara anyị ji nwee ESN ọwa ọkpọm n'azụ ụkwụ m na-apụgharị n'ala wu ihe kpatara ipop ka ọ dị ugbu a anyị ahụ na ESN agbaala mgbọrọgwụ ike mana ka ihe anyị hụrụ dịka maazị Ejike kwuru ọtụtụ ndị sonyekwara na IPOB abụghị naanị ndị nọ na mpaghara ala Igbo steeti ọkwa m ji ajụ ajụjụ a steeti ndị akpa Ibom Cross Rivers Delta socha jewa na mpaghara ugwu Obolafọ obolo Obolọtụ wu ndị banyere na Benue steeti ESN a na-ekwu okwu ha gbachara mgbọrọgwụ n'ebe ndị a niile olee ihe a ga-eme ihe a ọwụ maka na otu ihe egeremntị ihe dere Momodu kwuru si mkparịta ụka unu na-akparị na-ada ka ga-asị na ihe unu jiri bido ọgbara ọhụrụ a nwoke unu ji hapụ ndị ndị wu ndị isi nwa bụ njọ jee lụsịwazie ndị si kamọlịla chijie jee lụsịwazie ha ọgụ wu ndị họpụtarala onwe ha kemgbe ebube agụ a ọwụ ihe a ga-eji bido ije lụsị ndị ESN ọgụ na ndị IPOB ọgụ ka ndị gọvanọ na ndị na-achị obodo o rubeghị mma unu ga-agba mbọ chọwa otu a ga-esi mee ka unu na ndị a nwee mkparịta ụka nwee ezi nghọta ọ bụrụ na ọ ga-ekwe omume ide disband ekposasịa ha kpọrọzie ụmụ okorobịa ndị ahụ azụrụ azụ kpọbata ha nye ha a new orientation na ọrụ ha ga-arụ maka na ọ bụrụ na elebanye ihe anya we are going to end up fighting a fratricidal civil war n'ala Igbo and in the East ole hụrụcha ihe mbụ m ga-ekwu n'ihe a a si soja kom soja go baraks dey mm-hmm. enweghị onye ga-anọkọta bụrụ ala na efopu ya gabiri ebe ọzọ mm-hmm. ee ọfọ nna nọ nga ọ nọ enweghị nga ọ na-aga mm-hmm. onye ọbụla mere ihe ga-ebute agha nwanne na nwanne n'ala Igbo ya ama ihe na-eme ma ọkụkọ nyụọ ahụrụ <laughs> ala chụọ ya ọsọ <laughs> maka lekwe ọ bụrụ na dị ndụ ghọta ihe unu kwesịrị ime if you had lived up to your responsibility there would be nothing like ESN ọtụtụ ndị enweghị ihe ọzọ ESN na-enye ụmụazị eh, ọrụ you have not been you have been unable to employ the youth ESN is paying them one way or another. <laughs> ma Nnamdi Kanu n'onwe ka ọ bachara mba tụchuo ọnụ kwuo ihe niile ọ chọrọ ikwu enwebeghị mgbe o meghere ọnụ dị na ọ bịara ebe itisa ala Igbo ka o dokwe onye ọbụla anya ọ bụrụ na ee eh, eh, agụ bụ ka e were chụwa IPOB na ESN aka ma nọ ya I am not a participant in that. onye ọbụla lekwe nsogbu Igbo bụ ndị a na-echi mba abata emerụ anyị ahụ enwe ike gbochie ha anyị ga-eji nwayọọ mara ihe anyị ji onwe anyị eme dịka maazị eh, eh, dịka ụkọchukwu ọstin kwuru mmụọ ga-ebu ụzọ kwete ọtụtụ ndị IPOB anya na-ahanụ ihe mmadụ na-agwa ha kama mmadụ anaghị eji maka nwa ya mere ntị ike pụpụ ya ka egbuo ọ arụ ọ gwụchala ihe m ga-ekwu n'ihe ahụ m ma ejekwa na um, akwụkwọ nsọ ọzọ na okwu ahụ Joshua jụrụ jụrụ onye ọfọ oji mma agha ka ha na-eji agha um, ịkpọbata ndị ndị ọkpọsi ụzọ Ijipt na-abịa aba ala ekwe ha na nkwa ọ nwoke na edere anyị ka edere ndị na-emegide anyị ya bụ ajụjụ ka dị mkpa maka ajụjụ dịịrị onye ọbụla kpọrọ onwe ya onye Igbo ọkachasị onye kpọrọ onwe ya onye ndu n'ala Igbo kwụ ị anyị ka ị dịrị ndị na-emegide anyị o so n'ihe anyị ji wee jụba na ihe ọ bụ ihe si n'obi ndị gọvanọ maka na ị anya akwụkwọ ha wepụtara ife iri na ise ha kpọọ kọmunike ịgụọ ya oge ụfọdụ ọ dịka ihe a na-ekwu ọ na-adanyeta oge ụfọdụ ọ dịka ha na ebe ọzọ akọwa ka a ga-esi dị mma ka a ga-esi mee ka udo dị n'etiti ndị na-akọ nri na ndị na-achị anụmanụ anyị enwere nsogbu ahụ n'ala Igbo o doro m anya anyị enwere nsogbu ahụ nsogbu anyị nwere bụ ndị si na ha na-achị anụmanụ anụmanụ mana ha ji egbe bata na-enye obodo nsogbu nke ha wụrụ ndị ọ ndị na-akọ ndị ka ha na-enye nsogbu ha na-enye obodo niile nsogbu nya ịkọba akụkọ ahụ dịka ihe ị na-akọ akọrọ onye ọzọ gwara gị mm-hmm. mana ha nwa bụ ndị gọvanọ ma ihe na-eme n'obodo ha maka ha ka a na-ekpesalụ ọzọ bụrụkwa na ha bido kwuwe etu ha ga-esi wee were ego obodo na-enye maka na ha chọrọ ka ndị ọchịagha nọdụ kedu ego ị ga-enye ndị ọchịagha ụfọdụ n'ime ha akwụbere ndị nkụzi ụgwọ akwụbere ndị ọrụ ọrụ gọọmenti ụgwọ kedu ego unu na-enye ndị gọọmenti etiti na-akwụ ụgwọ ka ha wee nọdụ kedu ihe ha na-anọ eme maka na ọnụnọ ha emerụ ka udo dị o ka nsogbu na kedu ihe anyị na-etile ego steeti n'ihe agbasara anyị nke awụlịbụa nke ịtọ bụrụ na ịsịkwazi na ha ga-eji Ebube Agụ wee chekọta ndị niile bụ na-eche nche n'obodo nche obodo dị tupu Ebube Agụ ekwube ọ bụrụ na ihe ha na-ekwu na-aga ejizi na-aga akwadozi ndị nche obodo si na ha wee rọta etu a ga-esi wee ma ọ bụ nye iwu na ikike ga-enyere ha aka iji mee ka nya bụ ihe gaa ọfụma ka emezie ka ọ bụrụ nke steeti na mpaghara ọwụwa anyanwụ na-ahazi ọ bụrụ nke ezigbo ya nke kwuru mana ọ dịka ife a na-eme bụrụzie nke ije chọọ ndị na ESN maọbụ ịchọba ndị ọ maọbụ iwelu dịka isi wee kwuo iwelu ya bụ ihe ha na-emepụta iji wee merụ ngwa ọrụ ha a ga-eji wee meba ndị ha chọrọ ịdịla anyị ka ndị na-emegide anyị ESN na ihe a kwadoro bụ ime ka nsogbu a na-enwe n'ala Igbo na ka ndị nọ n'ime ọfịa n'ala Igbo na ebe ahụ akwado mkpamkpa na ajụ ife ha na-eme na ka obodo dajụọ ijụọ m ha dịrị ndị Igbo ịdịla ike dị ndị na-emegide ọ bụrụ na ị bido nyebe ha nsogbu kwụsịba ha mee ka gị na ha nụwa ọgụ ka ezi onye ga-eche Igbo nke ahụ bụzi na ụkwụ ejele bụ agụ mgbada na ele ihe niile nọ n'ọfịa ga-abịali ụgwọ ka m hapụ ya ebe a ya wụ na isiokwu awụrụ na anyị kapịwa ya ọnụ ihe ọ pụtara wụ na ndị na-achị achị ndị gọvanọ na anyị ntị ọha ndị Igbo na-ege anyị ntị nụrụkwa na ihe anyị na-ekwu anyị achọghị ọgụ agha onye gburu nwanne ya onye gburu nwanne ya we do not want a fratricidal conflict neither in the Igbo land in the core Igbo land states nor in the east in the entire east including Akwa Ibom River State Cross River State we do not want a fratricidal conflict so the governors listen carefully engage these people and find a way to deal with the problem of security in the East. Do not unleash a fratricidal conflict. It will consume you. Asụọla m ya n'ụlọ oyibo mana ịkụrụ ọkwa ka onye ka ndị nụrụ ya ma ndị ndị na-anụ ya n'Igbo ma ndị na-anụ oyibo nụrụ ya ndị gọvanọ ihe anyị na-adọkwa ụnụ ụwa aka ntị <laughs> maka na asị iji na-enweghị onye ndụmọdụ eso ozu ala n'iyi acharakwa na anya anyị ekelela ụnụ na-ajụkwa ụnụ si na anyị ahụ n'ụkwa ụnụ na-ata jichie ike tacha ụka jara igbo eze ka anyị mara ihe ụnụ bu n'uche na atụọla ọma ya mara mm. atụọrọ ofeke efe n'ọzọ okwu anyị abịawala na njedebe n'ụtụtụ a maazị oke mechiri anyị nkata anyị ga-enwekwu ike na-adị okwu ọnụ n'izu ndị na-abịa abịa ọra na-ege anyị ntị anyị na eke n'ụlọ, anyị na-ayọ biko ka nkata n'izu a anyị na-agba ebe a gara ịbụ na tata ka ọ kwụsịrị ma ọ bụ naanị ị na-ege anyị ntị anyị amara ihe niile anyị ekwekwa na anyị na ekwute ihe niile biko mee ka anyị mara etu anyị si wee kwujọọ ka anyị wee mụta maka na ibezi aka ebe ọ bụla ị na-enweta ozi gbasara ihe a na-ekwu n'ikuku chọọ ikoro mkparịta ụka n'asụsụ Igbo ma nke pọdkast ma ọ bụ na ị na-afụ ya na Fesbuk Live na Igbo Heritage Institute anyị na-ayọ gị mekwanụ ka onye ọzọ nụrụ ya bụ nkata gị na onye ọzọ gbakwanụ ya bụ nkata etu o si masị gị gị na ezinụlọ gị baa ya bụ ụka ma nke ka nke ka anyị ghara iche na ihe a bụ ọkụ a ga-agba ngada ịnya dịrị naanị ndị gọvanọ ihe a bụ ndị ụla bụ ndị mmadụ niile ekwesịrị ka gịnwa na onwe gị na-ajụ onwe gị ajụjụ kedu ka o si masị m kedu ka o si gbasa m kedu ka m ga-esi nwee nke itinye aka ime ka nchekwa obodo ala Igbo na mba dị iche iche dị na ya gaa nke ọma kedu ihe ị kwesịrị ime ịmara onye na-eme ihe ọjọọ dụọ ya ndụmọdụ ma ọ bụrụ na oge gị ntị lụọ ya aka mee ka ndị ọzọ mara na ihe ọ na-eme adịrọ mma ọ bụkwa nna ọgụwa bụ onye na-eme nke adịrọ mma chegharịa maka na ọma akwa asa arụ kwesịrị ịmara onwe ya nke ọzọ bụrụzie na ebube agụ n'ezie na-eche agụ ma dịka anyị si kwu ọgwụkwa na okwu ji enyeba agụ mgbada abịalị ọrụ ka anyị ghara ịbụ agụ nọ n'ọlụsị ka ihere ghara ịbụ nke anyị ka Chineke gọzie okwu aga m eji abụ ọma wee mechi nke a na-asị ụlọ na ọ bụrụ na Jehova echighị obodo n'ọkwanụ n'efu ka ndị na-amụ anya ichi ya na-amụ anya anyị na-asị ka Chineke gọzie okwu aha m onwe mbụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ ụkọchukwu Austin Ọkigbo na maazị Ejike Ọbasi anyị na-asị ụnụ ụbọchị nta ka anyị chụọ n'obodo iji.